Ọtụtụ mgbe gara aga otu nwoke dị nke a na-akpọ Neman o nwere ekpenta otu onye gwara ya sị na enwere ike ime ka ọ dị ọcha ma ọ bụrụ na o jekwuru Ịlaisha onye amụma ya wee jee Ịlaisha wee kpee ekpere Chineke wee gwa ihe ọ ga-eme Neman wee mee otu a gwara ya ya wee dị ọcha obi dị ọcha nke ukwuu ya wee chọọ inye Ịlaisha oke onyinye mana Elisha ekweghị ana n'ihi na ọ maara na ọ bụghị ya mere ka ọ dị ọcha kama na ọ bụ Chineke Elisha nwere otu nwa ozi aha ya bụ Geheza Geheza nụrụ nna ya ukwu ka o kwuru sị mba ngaghị onyinye ọbụla ma Geheza nwere obi ọjọọ o chere na onwe sị gịnị kpatara na ngaghị onyinye a nke nna m ukwu jụrụ aga m eje na nzuzo wee jụọ ihe ọ ga-enye m eleghị anya Geheza chezọrọ ihe Chineke kwuru sị n'ezie mmehie gị ga-apụta ìhè ya wee gbakwuru ndị ozi Neeman Neeman wee hụ ya ya wee jụọ ya sị o nwere ihe ọjọọ merenụ Geheza wee sị ya mba o nweghị ihe ọjọọ ọbụla merenụ mana nna m ukwu nwetara ndị ọbịa ya wee sị ha nyenụ mgbanwe akwa abụọ na akpa ego abụọ obi tọrọ Neeman ụtọ inye ihe ndị a mgbe ahụ kwa Geheza wee nara ihe ndị a wee zoo ya n'ụlọ ya o chere na onweghị onye hụrụ anụ. ma Geheza mmehie gị ga-apụta ihe. Geheza wee jekwuru nna ya ukwu Elisha wee lee ya anya sị kedu ebe i jere Geheza wee zaa ya sị onweghị ebe m jere Elisha wee sị ya ama m ihe ị mere Ịghọgbu Chineke ị m Geheza wee cheta okwu Chineke n'ezie mmehie gị ga-apụta ihe. ya wee mara na ọ bụ ezie mana oge adịkwaraghị ya ọzọ n'ihi na ikpe abịawo elisha wee gwa ya sị bido ugbu a ekpenta neman ga-abịakwasị gị ọ bụghị naanị gị ga-enwe ya ma ụmụ gị ma ụmụ ụmụ gị ga-enwe ya ọbụbụ ọnụ a ga-adịgide n'ezinụlọ gị mgbe ebighị ebi oge adịkwaghị mgbe ọ ga-esi n'ime mmehie ya chegharịa agasiwo ugbu a ọ na-anara ụgwọ ọrụ mmehie ya geheza wee si n'iru nna ya ukwu pụọ n'ime ekpenta ndị enyi m ọ bụrụ na anyị nọgide n'ime mmehie anyị eleghị anya ụgwọ ọrụ mmehie a ga-abịa mgbe anyị dị ndụ eleghị anya ọ ga-abịakwa mgbe anyị nwụọra mana ọ ga-abịarịrị ma anyị nwụọ akwụkwọ nsọ kwuru sị naanị otu mgbe ka ọ dịrị mmadụ ịnwụ ma mgbe nke a gasịara ikpe so ya ma o kwukwere sị na o nwere ụzọ nke ziri ezi n'anya mmadụ ma nsọtụ ya bụ ụzọ nke ọnwụ Ndị niile na-arụ onye nzọpụta nke Chineke zitere ga-aga n'eluigwe ma ọ bụrụ na ha nwụọ. Ha ga-anọ ebe ahụ ruo mgbe ebighị ebi, ma ndị niile na-ekweghị ịnara ya ga-aga n'ọkụ ala mmụọ. Mmehie dị ka ọrịa ekpenta ma ọ bụ naanị Chineke nwere ike ịgwọ ya. Ọ bụrụ na isi n'ime mmehie gị niile chegharịa, Chineke ga-anụ ekpere gị. Gwa ya ka ọ gbaghara gị mmehie gị niile, narakwa Jizọs Kraịst dị ka onye nzọpụta gị. ọ bụrụ na ime ihe ndị a Chineke ga-agwọ mmehie nke obi gị akwụkwọ nsọ gwara anyị sị uru gịnị ka ọ ga-abara mmadụ ma ọ bụrụ na o ritecha ụwa niile n'uru ma tụfuo mkpụrụ obi ya